taa efi nke na-ekwu kịta na-enye efi nya bụ efi ebe nọ nnukwu oke efi ifugo ka o na ọ dị ọcha tụwa agwa agwa blak ijee kịta n'isi ya ihe afọ ife dị ka ụdọ o bu anya bụ ụdọ ka m na-agba mbọ ka m nwudote hmm? ịbịa n'azụ ya ịfụgo ya edenye ifite n'azụ ya hmm? anyị nwekwara ọtụtụ efi ndị ọzọ bụchakwara ibu dị ebe nọ na agarị ka efi ka m kịta ka mana nke na-arụba ama kịta bụ nke nchọ ka isi na ya ka isi na ya kwuo ka ị nweta ife ị chọrọ ọtụtụ efi ndị ọzọ dị m so ọ bụ na anyị kwubezie ife dị na ya ama ka enye so that ka ọ dabụzi n'onye ọzọ bịa kwube ka elere na nke ọnwụ na-ekwubere ederi onye ahụ akwụghị ụgwọ ederi ya mak so na ya ọfụma evugie kịta onwe black something pl then ije area arịa ifụkwadata ifite one side akpịata ifite the other side ọ dị by this place inwetago ya ọfụma ọmụnwa afọ m bụ sọnde nwaakọ onye eji egbu ofu eze nwa nke ifite dị normal. na-eme ọtụtụ nnọọ efu dị iche iche ife okịta ma na china bilid na chedina ọ nke ị chọrọ achụnyelu gị mana nke ngosi gị ọfụma ahụ nke nchọ isi na ya golu ngwanụ udo